igbo obi igbo ekene gị ọzọ onye ọma na-ege ntị ọ ka bụkwa nwaada nkanụ ahụ a na-akpọ mmeri chukwu na-ekwu achọrọ m ka anyị tinye ọnụ n'ihe na-aga na Naịjirịa ugbu a ihe nke a na-agba onye ọbụla ya mmiri ile anya n'onyonyo bekee a na-akpọ telivishọn ihe ị ga-afụ ga na-agba gị mmiri ụmụ anyị nọ n'okporo ụzọ na anyọ ndị gọọmenti Naịjirịa ka ege ha ntị ndị gọọmenti Naịjirịa wee tụgharịa were egbe na-aghasa ha were mgbọ na-aghasasị ụmụaka anyị na-egbu ha ihe nke a bụ ihe ịgba anya mmiri dịrị onye ọbụla a ga-ekwe ole hala ibe ya ọ gịnị ka anyị ga-eme ebee ka anyị ga-eje ka ihe nke anyị na-ayọ bụrụ ihe ga-emezute olee mgbe anyị ga-ebi na naijiria ga-abụ naijiria udo ga-achị naijiria agamniru ga-adị na ya naijiria ga-abụ ụmụntakịrị tonite ihe ha chọrọ ịbụ n'ụwa ha bụrụ agamnihu ha chọrọ inweta ha enweta akwụkwọ ha chọrọ ego ha gụọ ihe mwepụta ha chọrọ iweta ha ewepụta na-atụghị ụjọ ọbụla ihe nke a ọ na-agba anyị anya mmiri rinne nne na nna na-ahụ na nwa ha na-awụgharị obodo ụmụaka niile adịka ole ghara ibe ya nwanne m ihe nke a o bidoro mgbe 1990 oge mpụ na aghụghọ bịara dị n'obodo o oshi na ama na ihe ndị ọzọ maka efi maka nke ọzọ ma nke ọzọ enwee mapụta anya bụ atụmatụ ndị polisi a na-akpọ SARS SARS n'onu bekee pụtara Special Anti-Robbery Squad ka ha wee na na ndị ohi n'ụzọ nke ha mana n'oge ugbu a ndị a hapụkwa ndị ohi na-emeso ndị mmadụ ndị ha fụrụ na ha yi afe dị mma ma na ha ya moto dị mma hụ na ha ji foonu a na-akpọ iPhone na-ememina ha n'ụzọ ha kpọọ ha ha sị ha na ha ga-eme ha ihe ọbụla ha chọrọ ime ha na onwere ihe onye ọbụla ga-ekwu mmụọ mmadụ ada emetụtakwa ha ha ga-egbagbu mmadụ wee gaa ga makụọ ụmụ ha na be ha kedu ka anyị wee ruo ụwa dị otu a ihe a ka a na-akpọ arụ ndị be anyị biko si n'ụtụfịa a ga akụ onye ghara ibe ya anyị kwuchacha okwu a ka ihe ga-eme awụchacha n'ụzọ ka ihe ga-eme kee ka mgbanwe ga-esi bata n'ala Naijiria. ụfọdụ si ka ekewa Naijiria n'ihi na nghọta anyị dị iche iche okpukpe anyị dị iche iche ka anyị si e, achụso ihe dị iche iche mana ọ bụ nkewa ga-ebute agamnihu na Naịjirịa ụmụ ibe m amaghị m ihe m chọrọ itinye n'ọnụ bụ anyị ekwekwana ya ka ụmụaka a ghasara na Leki abalị ole na ole na ha na-achọ agamnihu na Naijiria ka ọ bụrụ ihe efu n'ihi na ọbara ha ga na-ekwu okwu n'isi anyị onye ọbụla kwesịrị iwepụta ọnụ n'ebe ọbụla ọ nọ kwuo jụọ atụmatụ gọọmenti Naịjirịa ji emeso ụmụaka ha na-enweghị ihe ọbụla ha ji na-egbuso ha agha ka ha hafe ikwu uche ha ihe nke a tụgbuo m n'anya eziokwu amaghị m ihe m ga-ekwu amaghị m ihe m ga-eme anyị agbagoro n'elu anyị agbagoro n'ala anyị ayọgo ndị un ndị us mana ọ dịghị ọm ka o were ihe ha chọrọ ime banyere ihe a ọ dị ka otu anyị si awụ ọ na-atọ ụtọ n'obi ụmụnne m biko anyị agaghị ekwe ka ọbara ụmụ anyị bụrụ nke ga-ala na nkịtị anyị ga-anọgide n'ụzọ kwuo ihe dị anyị n'uche anyị ga-akwadokwa ọnwụ n'ihi na mgbawa ada apụta n'obodo ndị bi na ya na-atụ egwu ọnwụ anyị agaghị eji ụjọ ghara ọgụ mba nkwụcha abụrụkwa n'ụjọ onye ọbụla kee nkwụcha mara ihe na-eme na mbara ya o ruo ekwe ka a ga-agbagbu mmadụ onye ọbụla ezee mana ya agaghị eji ụjọ si na ya agaghị achọ ka ọganiru bata na naijiria gịnị ka anyị na-achọ ụmụaka anyị agatala akwụkwọ ha enwere ọrụ ha enwere ọrụ ọbụla ha gara sọsọ kọleji ha gara yunivasiti mee masters mee phd ka na-achọ ọrụ kedu obodo ga na-aga n'iru n'ilebanye anya ihe ụmụaka ha na-abụ onwero ha chọrọ ka ụmụ anyị ncha bụrụ ndị ori ka ha wee kpata ihe ha ga-eri mpụ na aghụghọ jupụtara na ụmụaka anyị na naijiria bụ na ya da akpachapụrụ ha ya gọọmenti anyị adị echeta na ọkwanụ ndị mmadụ tinyere ha ebe awa n'otu ụbọchị ha kwesịrị ike ịza ajụjụ na ọbụrụkwanụ ha tinyere onwe ha kama ha ji ihe niile a na-akpata na naijiria na-eleta onwe ha anya na-eleta ụmụ ha anya ụmụ ha nọkwa na naijiria nke ka nke ụmụ ha adị agụ akwụkwọ na naijiria ha adịghị eje ụlọ ọgwụ na naijiria ihe nke a bụrụ onye mwute kedu ebe a ga-ekwu gara ibe ya akwụkwọ abụrụ na a na-agụ akwụkwọ ka e wee mụta ihe n'ọkwa nnọọ ka e wee nweta satifiketi n'ihi na ụlọ akwụkwọ dị na naijiria amaghị ebe a ga-esi wee nyere ha aka ha enwere akụrụngwa eji azụlite ụmụaka mana ụmụaka a na-agba mbọ ile anya wee na-amụta ihe ewu ịga na naijiria efu ihe ụmụaka na-arụpụta na-enweghị ihe ọbụla eji wee kwado ha ị ga-asị narị eziokwu na ụmụaka a na ha nwere ọgụgụ isi n'ụkwa naanị gọọmenti na-egbochi ha a ga-aka ole ghara ibe ya nwanne m a sị na ekwu e mere ọnụ mana anụghị mere ntị mana ọnụ ga na-ekwuriri ọnụ ga na-ekwuriri achọzi anụ achọghị ama nnụ mana ọ ya igbochi ikwu ihe dị mma n'obodo a kee ka a ga-esi wee nyerụ naijiria aka ọkụ adịghị onweghị ihe gọọmenti a kwadoro imere obodo anyị bụ naijiria kemgbe ha batara n'ọchịchị o nwere ihe a ga-asị na ọ ajenda ha onweghị ya ga-asị na ọ bụ atụmatụ ọrụ ha chọrọ ịrụ ọkụ na-akawanye njọ ịbata na Naịjirịa ị gaghị enwe ọkụ latrik ọ bụrụgodi naanị otu awa ụfọdụ ya nwere ọkụ kemgbe arọ kwuru arọ ihe nke a bụrụ ihe anya mmiri kedu obodo chọrọ ịgbalite masoo ndị obodo ha aka oyibo na-akpọ ya competing with others without light ka ihe a ga-akọ tinye dị nka ọkụ adịghị ọ bụzi nri onye ọbụla adị achọ nri mkpa ya bụrụ nri ma nri adịọgodi ihe ha ọkụ ndị mmadụ ga-afụ ụmụ ahịa ha ga na-azụ ọ bụrụ ike blọk ma ihe ndị ọzọ eji mmiri e, ọkụ eme ka ha wee na-akpata ego mana agụụ dị n'obodo anyị ọkụ adịghọ ụmụ anyị enweghị ọrụ kedu ebe a ga-esi wee hata naijiria hata ụmụ ibe ọnụ afọ m ụfụ onye ọbụla nwere nke o nwere ha tinye ọnụ nyere anyị aka nyere anyị aka mana ihe m ga-egwu bụ na achere m na gọọmenti anyị abụghị maka anyị ụfọdụ na-asị nọ na 2023 ka anyị niile ga-ebi mana ihe nke a bụ ihe dị njọ anyị agaghị eche 2023 mgbe a ga-enwe elekshọn ọzọ kama anyị ga-ebido kịta ọ bụrụ na ha ga-apụ ha pụọ anyị ga-amara ihe anyị na-ekwu na ihe anyị na-achọ bụ agamniru anyị agaghị enwe agamniru ma anyị kwuchie ọnụ anyị agaghị enwe agamniru ma eche chee 2023 ha ga-ahọpụtakwa onye dịka ha ọzọ anyị achọghọzi ndị a ee mgbe ọbụla eweta onye nke anụwa eweta onye ọzọ anyị achọghịzi ha ndị chịrị taa kemgbe 1920 bịakwara na 1920 ma ọ bụ mgbe ọbụla bịa na 2000 ka na-achị anyị achọghịzi ha anyị achọghọ ihe ndị oyibo na-akpọ recycling of leadership nke anyị mere eme atụọla anyị n'ọnụ biko ụmụ ibe mụ ihe anyị na-achọ bụ agamnihu ụmụaka anyị gaa ụlọ akwụkwọ ha pụta ha nwee ọrụ ha afụ n'ihe ha ga-eri wee chụọ ezinụlọ nke ha ihe dịka nke a ọ gbaala ya mmiri ruo mgbe anyị emechigila ọnụ ruo mgbe mana obodo anyị bụ naijiria weta ihe anyị na-achọ mba ndị ọzọ nọ n'ime afrịka ga-agba mbọ weta ihe ha na-achọ n'ihi na anyị bụ ọnụ na-ekwuru ndị ojii n'ụwa niile anyị wa ka n'ọnụ ọgụgụ anyị ka n'ike anaghị ma na anyị ga-eme ihe nke anụwa wee weta ngọzi si na ya wee pụta anyị enele anya na anyị na-ata afụfụ anyị enele anya na anyị na-awụ mana ihe anyị na-achọ ụdị anyị n'obi anyị ga-eweta ha dimkpa ga-agbarịrị ọsọ ka dimkpa anyị agaghị abụ ụmụ nnụnụ na-ekwuso n'ọnụ na adị eme eme anyị ga-eme ka dike si eme biko nu ama m na mberede yiri dike mana mberede ka esi ama dike enweghị onye chere na afọ abụ 2020 ga-esi ụta anụwa wee gaa mana anyị ga-emerịrị ihe anyị ga-eme ka mgbanwe wee bata n'obodo anyị bụ naijiria ihe anyị na-achọ bụ dịka m si ekwu na-ekwukwa ọzọ ụmụaka anyị gụchaa akwụkwọ werunu ha n'ọrụ anyị afọ ọkụ fụ oke ka nke ụlọ ọgwụ nọ na naijiria ndị a nọ n'ọchịchị ha anaghị ahụ ha gaa lọndọn gaa tọki gaa ebe dị iche iche na mpaghara anyanwụ wee nata ọgwụgwọ ọrịa ha mana ụlọ ọgwụ dị enweghị ọkụ latrik ha ngwa ọrụ ọ bụrụ maka ndị dọkịta rapụ nke awa obodo anyị bụ naijiria chukwunna ji amamihe wee gọzie ha ndị dọkịta anyị ma ihe niile ha na-arụ mana ha enweghị nkwado dị iche iche ha ga-eji na-arụ ọrụ anyị chọrọ ezigbo ụlọ ọgwụ anyị chọrọ ọkụ anyị chọrọ mmiri ihe niile dị mkpa mmadụ ga-eji wee biri na be ya ihe ndị a ka anyị na-achọ onye ọbụla tinye ọnụ mmadụ akwụchikwere gị ọnụ mmadụ ekwuchikwere ọnụ kwupụ eziokwu o nwere onye ga-egbu gị na ikwuru eziokwu egbugodu gị ewuo ndị mmadụ amarụ na ị e wụrụ n'eziokwu nke a bụ ọwụ dị mma anyị agaghị ekwuchi ọnụ ọzọ inwe ike ịpụ n'ụzọ wee soro na protest nke na-agagharị soro ha pụọ ka kama lezie anya n'ihi na a sị na nkwụcha abụghị ụjọ ekwekwana ka egbe tụtụ gị ọ bụrụ na ị ga-ehukpu ana hukpu anị mana anyị aga eji ụjọ rapụ ọgụ mba o nwere onye ga-anọchitere anyị ọgụ a ọkwa anyị ga-eji aka anyị nọchitere anyị ọgụ a ọgwụ kọra m n'ọnụ aka m bụkwa nwaada mmeri biko nụ ka emesịa